ụjọ na-atụ m ụjọ na ihe ọgbakọ ịba na-eme m ọ na-eme gị ka ịgwa gị eziokwu iri ugo ọnwa na-abụ afụbeghị m nsọ m kedu ọrụ ị nyere ya ka ị na-akọta ihe nwanne m nwaanyị m na-achọ gị ka m bịa fụ eje Mm. Eh, adanne mm. achọrọ m ka ị gwa m nke bụ eziokwu gịnị na-eme gị kọma gwagbugo gị agwago m gị na na-eme m ọịba ee eh. nsogbu adị mm. ịhụ na nsọ gị n'ọnwa a a mụ na gị na-ekwu nna afụ nsọ m nwee mbọsị mmadụ afụ nsọ m eziokwu gị na-agwa eziokwu ka m na-agwa gị ọkwa mụ ọkwa nsọ m ka a na-ekwu maka ya ịchọ ịjụọ Jane amakwa nke ọbụla ma anya nsọ nke ya na nsogbu adịghị ịkwadocha ịbịakwute m n'iro m na-eche gị m na-abịa gị nwaanyị ife ime ife ya nke ka ike bụ na nkwụ ya

amara m ihe iji na ọ na-arụ ọkụ ara nnọọ ka a ga-asị na ihe mebiri n'ụlọ nsọ Jane ọ bịa dị ka ọgịnwa ka nwere obere ntụkwasị obi naanị azụ obere eh? Jane lekwa egwu a hm? achọrọ m ka gị na adanne m soro gaa mee ihe nyocha ka enyocha ya ọfụma ka anyị ma nke na-arịa ya ọkwe na anụ ama m ihe m ga-enye gị egwu a jide ya mụ na di m amasị zuru enwe ihe anyị chọọ ịgba gaanụ bịa ịchọrọ ibido ị ga-anya n'ọrụ Hongo. Mimi ngo ko chimgire mede. Iwi ibunu ibunu. Ya iba ni ba ga meso nkwa. Asma nmeme wo. Nmeme wo chibu. Eh. Onye churu igbu mu. Eh? Ibia mu so nga go wani ne ni chiri wapu. Di ona wo munye. Ahem. Onye chime. Chite na mo ko ngegede. Yɛ ntam da ko yɛ na akɔ bi aka ɛba ni bɛn ka mɔrɔ mi ka kuma ɔsoso. Iyam se iyam se yɛ ayɛ mi. Wɔn nana mɔrɔ yɛ ata mi. Ibura nanu. mkpụrụ atọ gị bụ naanụ ịmakwele ntụ anyị ga-eme ịmụle ntụ anyị ga-eme asatọ asatọ cha ndị na-eto obodo ha si gị gboo nwunye gị maka na ịkwụrụ ụgwọ ishimichi igbu onye na-eche igbu ibe onye na-egbu ibe ihe m na-asị n'ụgwụ ihe ọma m kwụrụ ụgwọ ihe m kwụrụ ụgwọ ya akwụziri m ụgwọ ya akwụzi nwoke gara egwe ihe ọ kwụrụ ụgwọ ya ọwụ ndapụ bịa n'ime ị na-eme eh. ọkwa ashọ akwụkwọ nsọ kwuru ekwu ụmụ nwaanyị agwara dị ọnụ ihe elechi ụgwọ m ya ngwere ah, ihe mere eme mere bido aka na ha ja ngwere m ya ọsụsọ mmezume ka anụ ka ọfa atọ ịchọ dị ya ị ga-achọ ike na afọ m ụfụ chere m aka kute mmiri mmiri ga-abịa nye m ya ọsọ ina ọga karas this is very serious very eh, ezigbo otu ụjọ na-atụ maka gịnịzi akwụkwọ iti n'aka ịma ihe dị n'ime ife ọsọ ọfa dị n'ime gbasara gị ewere ihe anyị nwanne m nwaanyị ọ bịa mepee ya fụ na nsọ m ekochi gee m ga-ekwu ọkwa eziokwu haị chekwa m ihe otu ahụ ka anyị mepee ya ka anyị mepee ya mba mba anyị mepee akwụkwọ a nwanne gị nwaanyị ama na anyị mepego akwụkwọ a mgbe ahụ nka ya bazi nke bụ nnukwute nsogbu ịghọta iko. ka anyị hapụkwa akwụkwọ ụtọ ka anyị na ka efi na-atụziri ụjọ ka ihe ịdịrị ime ịdịrị ime na anyị na-ana biko mba na nna agba agbọ ọgbọ bụ na-agba agbọ afọ na-ahịgharị na-anyị kashi ọ na ọbụrụ otu a ka ndị dị ime si eme onye ka ị na-ajụ atụgo m ime mbụ jenu ka ị na-asịrị asị na-asịalị asị asị asị kịrịkịrị tina ama m ife na-akọ biko ka anyị na-ana bikokwa ọgakara onye magomago onye magamago onye wuru wuru achụaka echefuru m ihe m ọ bụrụ na ọ sọ ka ibe ebe ka ịgwọ ya ịma na-eji egwu egwu gọọ nsọ m na-echekwa gị <laughs> eh, ife dị na ngada na-eme nwoke ọgbakọta tụfusie nọmba ọ ga-eme gị ugboro o nwoke n'elu

nwunye m sị m bịa kpọọ m udo ọ dịkwa udo adịkwa agba nọ n'akịrịka ya nwụ ngịrị ezigbote eke nọ n'akịrịka onye tigiri ọnwụ ngịrị tina ọnwụ ngịrị mere tina onye tina mere gịnị tina dị ime ịhụnanya ịhụnanya m na-agwa ọnụ ịhụnanya m na-adọ n'aka na ntị onye ọbụla hụrụ otu o si eme ele tina okwu na-hapụ ụmụ ya dị chere kwuo chere chere ama m na enwere ụdị tina chiri kpọọ m aha enwere ụdị o chiri rụwa aka rụwa aka rụwa aka arata na ọmụme toro ime ọ dịka ihe na-atụrụ nke m na-abụ jọtin chere kwuo chere esi na tina ọ nga ịchọpụta jen chere m chere m ajọ jen ime ntị na ọsọ toro ibe ọgụgụ toro ibe Deixa que caiga a minha. É? Não é mó isso, não é mó isso. Ngwa ọrụgo na omume tinye anya ebe a ịma na anya na-egbu m mgbe ụfọdụ ịma na anya enweta ihe si eme mgbe ụfọdụ adịla ọcha ụzọ gọwa nọ gọwa gọwa o ọ pụtara na ọ dịghị ime nsogbu adịghị nsogbu adịghị ya kelewe chi ya kelekwa chi gị mba chere m agụ chere m mba mba ọrịla m ụda anya amadị m ihe enwere n'ikuku kuru ote ekuba m n'anya anya anya anya mgbe m zarị chere m ahụ afọ ime enwede ogologo <laughs> heo chineke na ijila aka bụọla onwe ụbọ ijila aka ọta ịhụre nkịta anụ dị n'anya mgbe ọbụla imepe ọnụ nọ, ihe ị na-achọ ọwụ ele onye ị ga-akparị ele onye ị ga-ebo ebubo ịhụra ya ụda kelele m chi m nwanne m kelele m chi m na chi m emena mechụ aṅụ anụ ihu ya ego ego ikpere alụ daa n'ajọ mbiko ego ngị na ego ihu na na-eme gee ntị m agwa na ị ikpe ikpere m ọ na-aga akara ekwentị ya ife na a na-asị na ekwentị ya na gbanyere agbanye gbanyere ere eh, mgbe m mara ya ekwentị ya aka agbanyụrụ gịnị ife ga-ebutezi nke tata ee eh, eh, makwa ma ha nwere ọkụ n'ogbe ya awụ ihe ọkụ awụ ihe ọkụ kemgbe m ji mara ya mkpọrọ anya n'ekwentị ana m enweta ya ozugbo ozugbo ya bụkwara na ezurugo ekwentị ya o enwekwa m ego m na-etinye ya ka akwa ife ọzọ mana ị ga-akawa arụ ka iruo ebe maazị kalos ka ilerugodo anya ile maragodo ma ihe niile ọ na-agakwa ọfụma m ga-agabe ka maazị kalos nru ebe kalos kedu ihe m ga-asị ya na m bịara ebe ahụ ime ah, ah, okpo na ilugodo ebe ahụ ị na-akọgodo ihe gị onwe gị na-aghọtaghị ị na-akọgheri na-elerugodo anya ma ị ga-afụgodo ya ọgwụ ya m na-elegharịzi anya m wee mara ma ọ ga-apụta eh. maazị ahịa eh. maka <laughs> kwesịrị ịgba n'otego nna gị na-egwu nna gị ọ dị egwu <laughs> na nne m nwere ya nne m biko nne m bịa biko bịa biko onye nyere gị ya biko chere chere bịakere bịadala bịadala bịa nne m eo nwa ị nwere ya ee nwa ịrịka ihe esere ese onwe onye esere gị ụbọchị ọma nne m ya dịkwara gị na mma ee e, nwa biko eweli iwe asị mma ma ayọ otu ihe enwere m ike ikwuru ṅụ ọgụdị nkeji abụọ ee ka mana m karịa anakwa m eme ọsịsọ n'ihe niile gara m egbu oge ee ọzọ dị ike ibe m chọrọ ihe ọwụ ngịrị biko enwere ike ikwe ka mụ na aṅụ ihe onyonyo m sere tụm otu m sere ee eh? hapụkwara arụma mma ee eh? nsogbu eh, onye ga-eme anyị onye ga-eme anyị m ọbịa nwaanyị ojii nwa m iwe onye ala ojii Mgbabi biko e nwere enyemaka ị ga-enyere m ee ojii, oji oji ha amaka ee isi nnọọ atara m ihe a na-ata ata nne biko ewuli iwe hmm? nwere ike inyere m aka sere mma nwa m iwe achọrọ ise ihe isere ọsụsụgba anọdụ ngwa were eh, oh. akwa <laughs> inochi ọma ọsa inochi ngwa hulalo ehulalo nọjienu ọnụ wasụ m nọjie nọjie nnụnụ nne m gwa hulalo ehulalo ka m were ka ewere ee o nwere ihe ọ chọrọ isi kapụla na egwu bịa ee ekwetuo bịa biko gbagharanụ m eh? ndo nụnụ asịgo m gị ndo eh? ị na-asị m ndo ị na-asị m ndo ka techara m nri n'ihu di gị ị na-asị m ndo eh, biko na atara m ụta ọ maka na afọ m ebe ị na-agbọ agbọọ mgbe fụkwa akwụkwọ anyị nyere anyị n'ụlọ ọgwụ eh, biko gbaghara m o oh, gbaghara m Aynen bak, aynen bak. Aynen Hej! Onye mago mago, onye mago mago, onye wuru wuru, achụọ gị ebe a, achụọ gị ebe a. Adam, ị gwara ebe ị na-aga? ị na-ajụ m na-ajụ m ebe m na-aga m na-agaghachi na be nne na nna anyị ebe ị chọrọ ka m biri na be gị ka m na-alụ gị ka m pụọ ọlụ gị mm. mm. ị na-asị m maka ihe mee n'ihe niile igbo doo m ebubo niile ibo m na-ekwe ya ejikwe m ya ala ka m jee gosi ha mundo mundo Adanne. Adanne biko nnu. Hey. Um, kebe Jane. Jane! Jane! Kebe olùkọ́ àti kwa nishi. Jane biko kutere ma panganga ya Adanne. Um. Mo si so kebe no na mem o. Ife di na gada na mbe nwoke.

gị na nwunye gị nwekwa mgbe m ji si ha buru akpa ha lawa agwara m gị laba achịbụkwa ego ebe ahụ ụgwọ asa buru akpa n'ụlọ gị pụọ onye nkwe ekwensu kọmọ nwụta gị ọsịsọ ị na-achọ ịmụ ụda ka m sị na iwe ezigbo mmadụ holi weje na ọ dị gị ị hụrụ ndị a enwere asị hapụ ihe kwuo eziokwu ikwete na ihe na-ekwu chere m ajọ ọṅụ elere mgbe iji nwee ikikere ịsị ndị a hapụ ụlọ na agwa ha m agwa owu mu asi ha lawa ọmụ asi gị lawa ikwe so rashi kwa gị ike ọ rachara gị ntị ọgị wonye ashima ka m otu isi bụ ụmụ ebubo afọ ime na were afọ ime akụ afọ ime bụ ụmụ ebe onye na-emede ebere achọ mgbe nwere ọzọ mba enwere ọzọ m chụrụ ikwu nsogbu ode nsogbu ode nsogbu ode nsogbu ode nsọ nsọ nsọ nsọ nsogbu banjo afọ ya agwala lụrụ ịhụ ihe ọbara nga ụda ọ na-ekwe m nghọta na ọ na-aga ibukọsi ibu ee bucha ihe niile ụlọ ya lawa mgbe ya afọ anyị atọ ịghọtara ọta anyị atọ nọ enwere onye ga-abịa ha asa anyị enyo ee anyị na-esori ịghọta otu ị dọwara ka ụda mmiri mmiri mmiri mmiri ibe mmiri otu olu otu olu anyị mee ka ga-asị na o wutegbuola anyị ma anyị chọrọ tochi ala ịghọta buru a ka hapụrụ gị ka m hapụrụ ha ịchọ hmm? ị na-apụkwa ọzọ ọkụdudu kuchikwe gị gị onye isi ndị ndị mmadụ ị na-anụ ka ọnwa dịrị gị mma akwa ị na-anụ ka ọnwa dịrị gị mma ị na-anụ kpọmkpọtọm ọgakaras onye ma onye ma onye wuru wuru achụa gị ebe a achụa erie gị ebe a erie gị ebe a tinye mma n'ọbọ nwanne Eh, ịrapụrụ ụmụ di gị ịpụkwa o nwaanyị ọzọ ga-anarụkwa gị di gị nna ha agwa gị ya eziokwu biko ife niile ya adịcha mma anyị etili gị ọnụ wee yọọ gị ka ọ gbaalụ gị mechie na mechie n'ọnụ ụmụ pịampịa mmụọ che na amamụ ihe na-eme ọ gwaghị ụnụ che mana nsogbu adịghị ụnụ ga-akwụ ụgwọ ọrụ nụ ihe blu bụla mmadụ mere no ọ ga-esi ọ ga-eji shi ebu ya unu ga-akụrụ ụgwọ ya unu ga-ahụ ya biko nu na biko nu ewu anyị afọ ohere wee eu nwoke que ime I got colors. onye mago onye magomago onye wuru wuru achụọ gị ebe a achụọ gị ebe a elie gị ebe a elie gị ebe a karos tinye mma n'ọbọ n'oge ebutekwara gị okwu tinye mma n'ọbọ n'oge ebutekwara gị okwu ị na-anụwe ị na-anụwe ọga karas this is very serious, very precarious. Aye. If I did not get a name, I would care? Oh my god, I'm a cat to for number. name on when you sing, Negodi, if you name on when you sing, when you sing Dara, when you sing Dara, ah, the mother, the mother, the mother, and I know, come with the ligama, a queen, I know, come with the ligama, and I know, Bunk Batum, Agakaras onye mago onye magomago onye wuru wuru achụwa gị ebe a achụwa gị ebe a erie gị ebe a erie gị ebe a karọs tinye mma n'ọbọ asị gị tinye mma n'ọbọ ị na-anụ ị na-anụ wee